ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkechasị udo niile dịnyere ụnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'obodo nke naijiria n'ime ụlọgoelu nke dị n'ime ibadan na oyo steeti ka ozi ọma si eru unu nso n'oge ugbu a ka chineke gọzie ọnọdụ anyị n'ụbọchị nke taa ka o wetara anyị ngọzi na mmụta pụrụ iche ka afa chineke bụrụ ihe agọzi nke ukwuu n'aha jizọs kraịst onye nwe anyị emem anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ileba anya n'ime akwụkwọ nsọ dịka o si dị na akwụkwọ abụọma akwụkwọ abụọma isi nke iri isii na abụọ m agwa agụ amaokwu nke iri na otu abụọma isi isii iri isii na abụọ amaokwu nke iri na otu abụọ sam 62 v 11 ọsị otu ugbo ka Chineke kwuworo okwu ugbo abụọ ka m nụworo nke na ike niile bụ ihe Chineke nwere ka Chineke gozie okwu nke a onye anyị pụrụ iche na mmụta pụrụ iche n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị matara na ike bụ ihe onye ọbụla nọ n'ụwa taa na-achọ ike iji wee bụrụ onye kachasị n'ihe niile na o wee zaa ọ ọka o buru ụzọ ma ọ pụta obie ma otu onye a na-asị nnọọ ike inwe ego ike ka o wee gụọ na onye nwere ezigbo mmụta na ụlọ akwụkwọ ike iji akpata ihe akụ akụ na ihe enwenwe ike iji gbanarị ndị iro maọbụ iji wee gbanarị ndị ka ike iji wee bụrụ onye kachasị elu efuzie na ụfọdụ na-achọzi ike n'ebe ike na-adịghị enwere ụfọdụ ndị na-eje na n'ogbu mmiri jekwu ndị mgbaasị nọ n'ogbu mmiri nata ike ma mịwọta ka ha wee nwee ego ma ka ha wee dị ike ma ka ha wee na ike dị iche iche nọgasị n'ebe dị iche iche ụfọdụ na eji n'oke ọhịa ụfọdụ na ejikwu n'ala ili olili ozu iji wee nata ike ile anya n'ụbọchị nke anyị taa ịfụ na ụfọdụ ụmụazị ndị a na-akpọ ndị yahoo boys na ha na-ejekwuzi na n'ọdọ ọhịa ma n'ogbu mmiri ma n'ili mụọ nke nwa dibịa ma ụfọdụ ndị ụka ndị mgbaasị ka ha wee gwọrọ ha ọgwụ ọgwụ abụghị ka ha wee nata ike nwee ike iji wee nke ọbụla ha kwuru ka ọ na-eme ma nke ọbụla ha chọrọ ime ka ọ ghara inwe ihe mgbochi ọbụla ilezie anya ebe ha na-etinyegasị aka dị iche iche na mpịtọ dị iche iche na ihe ruru unyu dị iche iche na njọ ụfọdụ na-egbukwuzi mmadụ kpafuo ọbara dị iche iche ụfọdụ na-egbu ndị okenye ụfọdụ bụ ndị ndị ntọ ka e wee nwee ike ịtọta mmadụ napụta ndebe ha ego buru ibu ma ego gbalitere ụfọdụ na-ejizi ụmụ amụrụ ọfụ kwafu ọbara ụfọdụ na-emekwuzi ndị dị ime ụfọdụ ebukwuzi ndị na-ewere ihe a na-eyi n'ukwu ebe zoro ezo ka e wee mee gịnị ka e wee nata ike ike gịnị ka o wee zaa nnukwute afa ka o wee kpochie onwe ya ka o wee zọsie ike wee nwee oke ọnọdụ dị elu ihe ndị a niile na-egosi ya na gịnị na mmadụ na-akpazi n'ụzọ furu efu akwụkwọ nsọ wee na-eme ka anyị mata onye nchịkọta ọ sị na chineke mere ihe niile ka ọ dị mma mana mmadụ na-achọzi ya n'ụzọ gbagọrọ agbagọ n'ụzọ furu efu gị onye na-ege ntị ka ị si achọ ike gị ị na-achọ ike gị n'ụzọ nke gbagọrọ agbagọ n'ụzọ nke furu efu ka ị na-achọ ike gị n'ụzọ nke chineke akwụkwọ nsọ mere ka anyị mata n'akwụkwọ jọn isi nke mbụ amaokwu nke iri na abụọ ọ sị na ndị nke nabatara jizọs kraịst dịka onye nwe ha na nzọpụta na ndị a ka o nyere ike ịbụ ụmụ nke chineke lezie ebe ya esi nweta ike nke ka ike niile ike iji wee bụrụ ụmụ nke chineke site na ndị nabatara jizọs kraịst n'akwụkwọ detronomi isi nke iri na asatọ amaokwu nke iri na asatọ ọ sị na ha ga-amata n'ọnya nwa bụ onye nke nyere ha ikike ike iji wee na-akpata ego na iji wee bụrụ ọgaranya lezie anya ka ịfụ ọbụladị ebe anyị gụpụtara n'akwụkwọ abụọma nke david david bụ onye kwuru okwu a ọ sị na na otu ugboro ka chineke kwuru mgbe abụọ ka nyanwa nụrụ n'ike niile ka chineke nwere lezie ebe ike niile si dị ike niile si n'aka chineke na-akpatara na ụfọdụ na-aba ụmụ ha afa na-aba ha ike chukwu maọbụ ike nna ike si na chineke were abịa ike si na chukwu were abalị ndị bụ ụmụ ya ị nwetago ike a ị nọ n'ime ike a ị matara ike a chineke nwere ike iji wee mee ihe niile ile anya na ihe ịrịba ama n'ihe dị iche iche nke jizọs mere mgbe ọ nọ n'ụwa nke ụmụazụ ya mere ọbụnadị nke ndị ụmụazụ na ndị na-eso ụzọ chineke na-eme n'ụbọchị nke taa ịfụ na enwere ike iji wee mee ka onye dara ogbi kwuo okwu ike iji mee ka onye ntị chiri nụ ihe ike iji mee ka ọbụnadi onye nwụrụ anwụ kwụsị ilepụta n'akwụkwọ jọn isi nke iri na otu anyị akụkọ gbasara lazarus ọbụna dị n'ọnwụ wuo kemgbe abalị anọ gara aga etiwere n'ime ili ma mgbe ike ka ike bụ jizọs bịarusiri n'ebe e lirie n'ebe tirie o were oke olu kpọọ si n'ọnwụ pụta lazarus wee bụrụ onye pụtara anyị atọghesie ihe eji wee kechie ihe dịka onye nwụrụ anwụ o wee dịkwa ndụ ọzọ gịnị bụ ihe kechiri gị tọgbọgọ eburuzie ọdịndụ ọnwụ ka mma iruzi e n'ihe a na-agụzi gị n'ọnụ ọgụ ndị obodo ama nọọsụ gowu ezinụlọ gị ewepụgo gị na-egwuzi na ihe dị mma ike dị n'ime jizọs karịrị ike ahụ nke wedara ya n'ala karịrị ike ahụ nke na-achọ itinye n'olu ọnwụ karịrị ike ahụ nke na-eweta mbibi na ndụ gị n'ebe na-azụ ahịa na ezinụlọ gị n'ebe ọ bụla isiri nọdị n'isi ụmụ nwere nwunye gị na ndị gị n'ebe ihe ọ bụla ka ị na-eme ike jizọs karịa ike ndị a niile na-enye ike n'oge dị ugbu a si na n'aha jizọs ka ike ahụ niile daa mba jụrụ oyi n'aha jizọs nwere onwe gị n'ihi na ike a karịrị ike niile ike a karịrị ike tinyere gị niile ike a na-enye gị mbilite n'ọnwụ n'ihi na ọ sị na nyanwa bụ mbilite n'ọnwụ nyanwa bụkarị ndụ ebighị ebi ike a pụrụ ime ihe niile ike a na-enye onyinye pụrụ iche onyinye amara na-enye ngọzi pụrụ iche ngọzi ya dịghị wetakwana ihe mgbakasị ahụ ma ọlị ị natagwa ike a gị na-ege ntị gị na-anụ olu a n'oge dị ugbu a ọ bụrụ ịnatabeghị ike nke si na jizọs bịa nara ike a n'oge dị ugbu a n'ihi na sọsọ naanị aha jizọs ka ikpere niile ga-egbu n'ala ọnụ niile wee kwuo na gịnị na jizọs bụ eze n'ezie na jizọs bụ onye nwe n'ezie nabata ike a nara ike a nke si n'afọ a n'ihi na ike a anaghị ada mba ike a anaghị ajụ oyi ike a anaghị enwocha enwocha ike a anaghị aṅacha aṅacha ike a na-alụgide ọrụ site na ọgbọ wee ruo ọgbọ ọ ga-alụrụ ogo ọbụladị n'ezinụlọ gị ọ ga-eme ka isi n'oru pụọ ọ ga-eme ka ị bụrụ onye nwere ihe niile ọ ga-eme ka ị bụrụ onye na-eguzosi ike narị ike a ka ị bụrụ onye agọziri agọzi ebe ọ bụla ị nọ n'ogodo ugbu a hụlata isi ka chineke kagbuo afa gị n'afa nke afa nke ndị nwụrụ anwụ deba afa gị n'afa nke ndị dị ndụ deba afa gị n'akwụkwọ nke ndụ ị ga-enweta amara chineke nke ndị ukwuu ka ha kpere chineke onye pụrụ ime ihe niile chukwu na-aza ekpere lee ụmụ gị ndị oru gị ndị a ndị nke nabatara gị onye nwaanyị mere ha ebere ma edeba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nketara oke na alaeze gị dịka o si kwesị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị onye pụrụ ime ihe niile chukwu onye na-aza ekpere lee ndị a ndị ori gị mere ha ebere ka ha na-eme nke a ka ha bụrụ ndị afa ha dị n'akwụkwọ nke ndụ ka chineke gọzie okwu nke a gị onye na owere enyi edebaba afọ gị n'akwụkwọ nke ndụ na-esonye n'ekpere na-esonye n'ịgụ akwụkwọ nke chineke n'ihi na ka ị na-agụ akwa ka ị na-enweta ike ka ị na-agụ akwa ka ị na-enweta ndụ ka ị na-agụ okwu nke chineke ka chineke ya na-agwa gị okwu na-enye ike pụrụ ime ihe niile ka okwu a bụrụ okwu nkasi obi n'okwu ga-eduba gị na ndụ dịka otu wee kwesị na aha jizọs kraịst bụ onye nwe anyị eme mata na olu a na-abịara site n'ụlọ ndị lif Word redio Ministry unu chọọ akụkọ ama na unu nwee ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke chineke nke ya si udo na-edere unu n'ebe ọ dị na n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen